ụmụnne m ndị igbo ekele m ụnụ azị nke onye chiri ya zere na my last uh, my first video enwere e ihe ndị m si na mma rụta aka so today ihe m chọrọ ịrụta aka onye ụwa onye ụwa mmadụ ụfọdụ na-abụ ya chi ụwa ụfọdụ na-abụ ya onye ụwa but all the na n'igbo chi ụwa onye ụwa chi ụwa gị onye yọrọla gị ụwa definitely ọwụhụ from ụkwụ nne gị ọ wụrụ from ụkwụ ebe nna gị anọ dị nwụrụ anwụ na ya ụwa onye dị ndụ anaghị aya ụwa so ihe m chịrị ịrụta aka na ihe gbasara onye ụwa wee ihe na-eme some people je ụfọdụ ndị mmadụ jee na dibịa wee gbachaa afa na dibia gwa ihe a ga-eme ha mechaa the tin the same problem mere ha ji wee jee na ebe dibịa na-eripiti to ya my target na ọhịa m chiri ukwu today ihe wụ the problem wụ onye ụwa gị onye yọrọ gị ụwa wụọ onye ndị nwụrụ anwụ ị ịmara ka o si wee bi ndụ ịmụrụ onye ụwa gị ịjụ ajụjụ ka o si wee bi ndụ ọ dị very very important because ihe onye ụwa gị metere before nwa n'ụwa ya mbụ na-esogharị ya ma n'ili anụ gị nwa ọ yọrọ ụwa wụ onye na-efi ehi the heat so ọ gị iji gbaa afa agba gị na onye ụwa gị na onye ụwa gị pụtara then ọnwụ sọsọ nni ị gaghị enye ya sọsọ sacrifice hapụ ya ebe a ka na Nigeria eme mistake ị ga-ama ọdịl ndụ obiri like e nwere ndị ndụ ụwa ha metara arụ n'ụwa ha mbụ apụghị apụ ha hapụ ya ọ dị very important ịpụ arụ because ịpụ ha arụ ọbụla metere na-eso gị ma na ndụ ma na ọnwụ arụ na-eso gị ehm, ndị ndị Igbo na-akụ ilulu si na eh, ihe onye metere gị eso ya ọwa ya ọwa asatọ some na so ọwa ya ọwa iri so all these things awụghị ọdịnala ilu ọ na-adị like that until gị nwa yụrụ ụwa ewepụ ya n'aha gị so agwa gị na onye ụwa gị pụtara n'afa na ọ chọrọ ihe definitely onye ụwa gị pụtara n'afa ọ chọrọ sacrifice then ọ na-emebe before the first time ije gbaa afa asị gị lee onye ụwa gị pụtara then ọ mịma onye nwe onye ụwa gị then ịmara ịma aha ya ọkwa ma ịmaghị ya agba afachi a na-agba afachi then chọpụta onye nwe onye ụwa gị ọpụtakwa okwu then agbazacha afachi a adụtuo ya nye ya nne ọ ọka esi eme ya ọ emere nye ya nne n'anyanwụ ọnwa ma achọghị dutu ya dutu enye ya nne n'anya ọ dị too two parts eji eme a na-enye nne na na-enye nye ha nri n'anya anyanwụ na-adụtụkwa ha adụtụ betutu mi nke a na-adụtụ adụtụ ka mma bikọs onye ụwa gị maha ma nwoke mmadụ ọwụrụ oke mmadụ inye nri n'anyanwụ ọ gaghị ana ị adụtụ ya nye ya oche bifo inye ya nne. so inyecha ya nne ha bịa chọpụta na the same problem mere ji wee jee dibia jee gbaa afa ka na-eripiti then ihe ị na idiri iji gbarịkwa afa then ọ bụrụ ma onye dibịa merele gị ha ime itie ya nwere ike gwa gị na ọkwa mmadụ mere nke a na ọnwụ ndị amụsụ ọwụ ihe ọwụrụ ya ihe niile imere gị wụ ọkarịgori so onye chi ụwa gị ọhịa na-agba ya ọkari ogori so onye chi ụwa gị ihe awọ mụ mmụọ ha ji eme gị atak adịghị achị na ahụ onye ụwa gị na ndụ o biri n'ụwa ya mbụ ụfọdụ ndị nna nna anyị aha na-ebute arụsị dị iche iche na-agwọ ọgwụ dị iche iche for ọmụmụ for protection for ihe akụ ihe enwe enwe so ha mechie niile ha that time bicha ndụ ha bịa nwa o nwere ike ọpara ha ma won somebody kwesịrị take over odo spirit na-elekọta ha aba church so those spirit ga na-atọmentị eh, ọwa gị n'afa inyegode ya nne ọ eri nne ya relax ha but odo spirit ga na-atọmentị ya a ya ọ na-efili the heat physically because ọ gụwa ka ọ yọrọ ụwa gụwa ka ga na-agba ụgwọ ahụ until mee ya so ka ọ nwere somebody mma onye ụwa ya pụtara you a gwara ya na onye ụwa gwara ya n'afa so ya nwa agwa ya si ya na ọ ga-alekwa ihe ọ ga-eme o mechaa the ihe na-ebe na ebe the same problem na-repeat then ejezie gbakwa afọ another place ọ bụrụ na dị onye ụwa ji ụgwọ o nwere ụgwọ ji ụmụada mefọ nwa ụmụada na-agba ya ụgwọ ahụ and onye nke ọ yọrọ ụwa ebe a wee everyday sickness different problem onye gị onye ụwa ya nne o until abịa meziere ya ọkarịkọrịsọ onye ụwa ya ọ dostọment free ya ihe a wụ the secret and the key ọwụhụ dibịa niile na-eme ihe a anya alaga onye ụwa anya enye enye hala onye ụwa ga nne ha nwa agawara onwe nara ego onye onye ụwa ga nne ịgawara onwe ị na agbụzi ha ịgbazi ha na ihe na-ebe Amerika achọ ofu agadi nwoke na vileji ụnụ bụ ya so ọnya nwa emere gị ọkarịgori emere e e gị ihe onye ụwa nye onye ụwa gị nne ịfụrụ ife the same problem ị kwuru gị gbaa afa repeat ya try ya mara ka onye ụwa ga ha si wee bie ndụ oge ọ dị ndụ den ihe ndị o mekọrọ wụ ihe na-eso gị a na-eme ya eme a na-akpọ ya ọkarịgori onye ụwa so ma ọ na-agbata n'afa asị onye ụwa gị metara arụ apụ arụ ahụ gị pụpụ ya n'ahụ gị ọkarịgori onye ụwa ahụ wụkwana ịnọrọ nso eme ya n'ahụ gị ịnọkwana nso eme ya ịnọghị nso eji afa gị mee ya ụta afọ onye ụwa gị so ọwụ emeghala ya na ị nwere onwe gị enwezi ihe onye ụwa gị aha metara ma ọwụọ ihe ndị na-esogharị ya ga-eme gị afet ọ dị onye uwe esi afụ ife na ịrụ ọrụ mmụọ n'ọrụ onye ụwa ọ ya ka m tiri maka nkọwara ụnụ so nke esi e nwere ọtụtụ ndị ga-awụ ha gagide ọka gagide ọka ịgwa ha na ha gawa omenala they solve their problem ha ruo omenala ruo dị ha tụfụsicha ego after everything the same problem na-repeat enwere many ways awụghị m dibịa bete enwere e many ways eji arụ ọrụ you ana m anụ dibịa beta ụmụ onye mmụọ enwere many ways eji arụ ọrụ omenala ndị dibịa anyị niidiri jee mụọ ya ọfụma ha wepụgodo anya n'ego ego na onye nọ n'ọrụ ihe o mere na ya gaziere ọ ga-abịa ikele gị ha wepụ anya na ego ha fesi ọrụ ka esi arụ ya so ihe ọ dị kii na-eme pipụl mechaa ihe onye owu ikwutezie ezi onwe onye na-atụpụsịrị gị ọnụ ikwu okwu enwefela m one of my friend m dadetrịta omenala onye nke ahụ egbuela ọkụkọ asị ya na ọkụkọ onye ọgbọ ya ihe na-ebe dị na-ebe asị ya na onye ụwa ya karịrị ọkụkọ ogbuo ewu ihe na-ebe dị na-ebe asị ya na onye ụwa ya karịrị ewu na ogbu ebele na ụzọ ga-emepe ogbukwu ebele nọtịn ikwutezere dị gaghị ihe gbasara ọga dibịa na-asị onye ụwa ahụ ka na-apụta ikwutere ihe gbasara onye ụwa ọsị gị na ịmara ihe ị na-akụ eh, so because why quite sure onye ụwa ya pụtara n'afa esetụrụ onye ụwa ya betu ihe onye ụwa ya metụrụ onye ụwa ya nwoke mmadụ ọkara ihe onye ụwa ya metara n'ụwa ya mbụ ihe na-eso ya so ime arụ n'ụwa gị mbụ ya ụwa na brọda ata arụ ha ga-esogharịgide gị ọtụrụ onye ha bakwa n'ile gị olesi pụrụ ya ọnya nwalitin so ihe ihe gbasara onye ụwa mma ekwu maka onye gbasara arụ leta ma ndị mmiri maka esi arụ ọrụ mmiri mmekwu ya so mmekwu ya ma next video but ka ọ for now hmm? ana m enwe chance ya mere m ji emebi vidio since ana m adị bizi ana m eme ihe soshal midia ma ọwụ m ihe ihe ana m eme peta jos ka m na-echipụ all distance ka pipụl na-eme mere omenala bifo gba mere ihe omenala bifo gbapụ ka ha mara ihe wụ the problem onye ngwa na-ezisa na-eme uh, this vidio so onye ọbụla nwetara etụsa ya ka o onye ọbụla ntị ndị ndewo na ụmụnne m